okirikwa mmadụ elu ọgwụrụ ma onye mee nke ọma ebulie ya elu si ya jide nke ojii na-aga n'ihu biko ka anyị gbakọ kịta wee kele n'eze a ego adịghị adị ego na-atụ chi ebe ọdịnala bụ eziokwu ọdịnala bụ ụzọ na o nwere ọdụ na-eti mkpu na-asị ụmụ igbo chigharịa ụmụ igbo chigharịa kwa mgbọsị kwa mgbọsị ọ na-eti ono n'abalị na nkuzi ezana ezana ụkọchitubelu onye ọma nọrọ ikide

ezandugo chitubelo vanomanyejere mandoa otenanabuza mdo yavaniru ezanegadi ugo chitubelo gadi ugo chitubelo tampo oyadi maka n'eziokwu anwụ anwụ chacha ndị okenye gadi oo yo yo, Fatambaki. Fatambaki. Fajasi karaka. Walumigo. Sianyira kumkani. Naluke fakamba. Bulubahe bulubia. Apo atoka. Bebe pato achifa. Okulu kagaba. Malugo chitu wele kwele kwe. Tabisi no mambe. Odina na mambe. ọkpa ụbụcha anya oge ọbụla ọ na-eti ọ nọ na nkụzi chukwu abịa ma gbaa gị ume ọdịnala ya adị <laughs> eh, ụmụ igbo ka anyị dọbiri ya ebe a aka bụkwa onye nke gị Ogbuefi Eze-Ana Ugochi tubelu na Oraifite abụ m onye isi nchụàja na Ugochi ọdịnala temple anyị na-agba afa gba afa mmiri emi rụkwazi ọrụ mmụọ dị iche iche abụkwazị m onye isi nchụàja na ọdịnala Restoration Prayer Ministry gwara gị n'ụbọchị mọnde and wednesday ka anyị ga-ekwubi okwu maka na there is power in word of mouth okwu ọnụ ka Chukwu Okike ji wee ụwa anyị na-eme our administration using ọdịnala method every monday and wednesday ụbọchị anyị ga-ekwubi okwu n'isi ndị friends of the temple ya na ndị niile anyị na-alụ ọrụ all over the world and our fans nke ọzọzi bụ abụ m onye mgbasa ozi ọdịnala Igbo my mission is to help people live better life. n'oge awa nke eziokwu n'ụbọchị taa isiokwu anyị ji bịa bụ why you should pay attention to your maternal strengths deities because your maternal forces is your spiritual altar. ụmụ ụbọchị m kwuru okwu na-agwa ụlọ na the important why you should have altar that speaks for you <laughs> ị ma na ejiri ọnwa adịba eme mgbọrọgwụ yes nke ọzọ ọzọzi bụ echefunara aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa disemba anyị wetara anyị n'isi ihe yestade bụ 19 ndị niile na sonyere anyị na ya bụ aja enwetasigo ihe onyonyo etu anyị si niile si wee bido na etu o si wee kwụsị ọ bụrụ na isonye were na nke ọnwa disemba mana ị chọrọ isonye na nke a jenụwarị ga-ebidokwa Jenụwarị 6 last kwa for 14 days si na Jenụwarị 19th then ike ịchatị ndị na-esonye bụ amaghị esi esonye in fact as we speak now onwego ndị kwụrụ ụgwọ yesterday for 2023 January to December yes ole from to December next year <laughs> yes yesterday ka chịkọtara ya oziere ndị kwụkwara ụgwọ for next year 2023 now n'ịbụ onye nke abụ izizi iche na-esonye bụ na ya aja mana ị chọrọ isonye ya aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa aja mbunye na aja ihe anyị na-achụ n'isi ndị enyi anyị and anyị kwuru na distansị not a ya n'ọrụ mmụọ ma ọ bụ aja anyị na-achụ na temple echi isonye ya bụ aja ihe ga-eme ifọwọd ya tri prayer request then mee donation token to the account number echi achije m na WhatsApp mma agaghị de gị gwa gị details anyị need from you na ihe ndị ọzọ kwesịrị ịma my whatsapp number bụ 0805 08057837672 i repeat 08057837672 then ka anyị gaba n'iru n'isi okwu isiokwu anyị ji bịa n'ụbọchị taa yes isiokwu eh, anyị ji bịa n'ụbọchị taa bụ why you should pay attention to your maternal deity spirit and forces na-eso gị Yes. I Iwekowa, the importance why you should have altar that speaks to you. Let me tell you. I want a family member no oh, well over oh, some problem in our in our pass through now. Man ihe ga-ebi beer, but just simple move ị <laughs> Sorry. When was the last time you visited your maternal home? When? <laughs> Ị know what o nwere ụfọdụ in ị na-agbagharị helter skelter now. mana ihe ga-ebi ya ewu when you match the soil ana ben ya mata na soil ịmara o nwere onye ị ga-eji gwa ọ na nna gị ochie ọ bụrụ na onye na-eme omenala ihe onye idiri ime bụ echere aja wụsa gị n'aka wee yụọ mmụọ be nna gị mmụọ ikwu nne gị biko ha chekwaba gị aka tee yu mmadụ enwere ike nwere ike nwere ihe ọ ga-emenwu ịtago mhm. ịma na o nwere ihe ị na idiri ime bụ igolu mmanya igolu mmanya na ọjị jekwuo okenye na ikwu nne gị si ekpere gị ebere ya ga ọrụ gị ọfọ I can tell you it work like magic ịma ọ bụrụkwa onye ikwu nne gị onye eriri eri ya wee ruo ebe ọ kpọọ n'aha Jizọs no the spirit of your maternal spirit must be invoked ịmụ na ndị Igbo na-atụ nsi na ọsọ chụwa nwata ọ na ikwu nne ya ịmaka ihe omiri ihe ọsọ mmiri, minụrụ mkpa mkpakpa nwata ọ na ikwu dasị na ọsọ ihe na-achụ mmadụ ọsọ bụ ihe matter of life and death bụ eziokwu maka ihe na-achụ ya ọsọ ị mara na ekwụsị ogbuo gị egbu ọka ịma ndị Igbo wewere ya tụọ ilu gosi na ihe sibe ike eje mmụọ ikwu nne mmadụ ejiro mmadụ achị ma ọ bụrụ na ịma pay attention to mmụọ ikwu nne gị very powerful is a powerful altar na mmụọ ikwu nne gị ama ahapụnata gị know why nne gị egwu iji ịfụnanya ka ọ bịa si be nna ya bịa n'ụta ya n'ebe a mụtara gị so mmụọ ikwu nne gị mgbọsi nwa a na-agba nkwụ nwaanyị a na-atụsa mmanya n'ala na-egbu egwu eji agba nkwụ nwaanyị eh? ụbọchị a ka mmụọ ikwu nne gị na-aso mmụọ ikwu nde mmadụ na-eso nwaanyị adabịa ji ideji adịbekwu maka ụmụ nwaanyị ndị mere Abuja marriage yes ndị nọkọta je bi dabe nwoke na-amụ nwa adịbekwu maka ụnụ. maka na asparasị ajabaja na be nna gị dị nke ọsara ọmanwụ n'idugo ji adịmekwu maka ụnụ nwa adịmekwu maka ndị a nụrụ legitimately ọdịnala wise mmụọ obere na mmadụ na-eso ya eje ije eji dị afọ dozie ya nwa nwaanyị a mụtara ebe o jere ije di believe in me maternal spirit don joke with them ma ọ bụkwa ịmara etu mmụọ si alụ ọrụ bụ ịmalụ kpọkuo mmụọ mmụọ nwere eme mana mgbe na ebe you call upon di spirit ha mara na ịmara ha nọ agbalụ ọgụ dị egwu <laughs> some days back ị nwere ike na ụwa a na-agba na social media <laughs> don't mind those war those war ahụ popularity ka a na-achọ <laughs> yes ọ popularity ka a na-achọ don't mind nwere ihe na-eme nothing mega maka akwụkwọ ihe ofu onye kwuru ofu onye si na e nwere ajọ mmụọ ya na-ezipụ ya zipụ ajọ mmụọ against anybody ọ kaba ajọ mmụọ ahụ ama afọ ihe o mere hmm? kama ogbuo onye aka dị ọcha <laughs> onye ọya egbughị ofeke ịghọtara ya onye ahụ ise ndịrị ya ka onye gbuo ọ bụrụ na onye ma ihe a na-eme ee eh? onye kwu ka nwoke si akwụ ochigha na chigha azụ kama ochigha baktụ onye ise ndịrị ya na <laughs> ma ochi gị agbuo ofeke <laughs> ịghọtara ya you must have altar that speaks for you yes you must have an altar that speaks for you it's for your own betterment when was the last time you visited mmụọ ikwu nne gị very powerful when was the last time a gụọrọ gị ọfọ si na ikwu nne gị gụọrọ gị ọfọ ndụ ọfọ nchekwa ọfọ ihe akụ akụ na ihe nwe nwe <laughs> ka mma gị atụ when we are growing I remember that uh, particular event. Ebe m mụrụ nwa Diana bụ na Oraifite another village. Then when ya small anyị ji dat mmemme a na-akpọ ya arụlọ mmụọ eh, ọtụtụ ngwa ndị na-akpọkwa ya ije krismas na oge ụka bịachiri ibe ndị mmadụ front and back ụfọdụ na-akpọ ya ije krismas hmm? mana ọ bụrụ ya ihe ọ bụ mgbe ahụ etu esi eme ihe bụ abịa na famili anwa nna ụlọ ochie onye unu niile ma nwa dị na bie siri nwaanyị ọbụla na onye ọbụla bụ ọgọ lụrụ nwaanyị na ya bụ ewee e ka deeti ya bụ deeti nwa nne na nna m so wee kwado esiri nri dị iche iche na mmanya dị iche iche etuo maka ndị niile gọrọ ọgọ na ndị mmadụ ya na niile na ya bụ ngwuru si wee zuo bịa ụbọchị ahụ ụbọchị ahụ ihe anyị ji mara onwe anyị mana ndị niile bụ nwa dị ada amụrụ na ya bụ famili mụrụ nwa dị ada data ngwu anyị nwere abada akwara ya abada yunifọm onye ọbụla yi so onye ọbụla ịfụ iyi data abada ma na onye gị na ya mụkọ nwa dị ada na data eh, ngwuru na nna m ochie amụ nwa dị ada bịa zizie dị ntaya ụmụnna ụmụnna be nna m be nne m ha niile onye ọbụla bịawaranụ nwaanyị ọbụla a nụrụ anụ mụtara nwa na be di ya ma ụmụ nwa di ya na niile na-abịa na-abịa ebu nri dị iche iche abịala oge a nna ya ochie eje kpọkuo mmụọ ndị ichie nọ na ngwuru mmụọ onye nọ na ngwuru be nna be nne m ebe nne m besonata nne m kpọkuo ọdụ ọmụmụ wee sị ụmụ nwa di ya na-abịakwa wee gụọ ọfọ ngozi ọfọ nchekwa ọfọ mbunye elu n'isi nwa di ya na niile wee yọọ mmụọ be nne si ya biko dedekwa ụmụ ụmụnwa di ya nanyị na ha ama nwụchu na ha ama efuchu ife anya emefa ọgọcha ọfọ niile agọchi ọfọ niile awa ọjị taa ọjị erie nri mesara ka ụmụnna niile ndị ikwu nne m niile anyị niile erikọsịa nri ana ihe a na-atụwa ntị <laughs> mana ụka erigo anyị ri anyị fọnta baakị mmemme alụlọ mmụọ ekpochapụ ke n'ala Igbo when was the last time ijere ikwu nne gị ka ekpegharị gị ekpere ma ọ bụ ibutere ihe ọnụ na-eri jekwu ndị ikwu nne gị sie rie ụna erie aga ọrụ gị ọfọ ndụ it work like magic ka ngwa gị if ya maternal spirit ma ọ bụ deities na mmụọ ikwu nne gị eh, n'ihi na echukwa ha ka ngwa gị eh, ejiri ọnwa adịghị eme mbụrụ nwoke ọbụla ma nwaanyị ọbụla akwụkwọ esi ekwu kwụrụ ka nwoke si akwụ ife adịghị eme ya ịghọtara ya now akọrọ m akụkọ onye sịrị na na-ese ndị ajọ mmụọ mana nna achị kọwara gị na ọ bụrụ na gị na chi gị ekwu niile chukwa chi gị chukwa chi gị chukwa ndị ichie chukwa ezumezu mmụọ niile so gị ezumezu kọmprisịrị ma deiti ma agwụ ma mmụọ niile so gị chukwa ha gị na ha kwụrụ gị na ha nọ in good tems believe me o nwere onye ọbụla ga-ese ndị onye se ndị chi ajọ mmụọ ajọ mmụọ echi gị azụ <laughs> ịghọtara ya maka na ejiri ọnwa adịghị eme mgbọrọgwụ ịghọtara ya chi onye adịghị n'izu ndị Igbo na-atụ chi onye adịghị n'izu ihe ọbụla izuzu ọbụla mmadụ zuru nwoke zuru nwaanyị zuru ma onye nwe ose ndịrị ajọ mmụọ ose dịcha ajọ mmụọ ajọ mmụọ echi gị azụ ịma n'ụwa anyị chi gị ga-atọ ọnụ ya bak a sị na chi onye adịghị n'izu na isi na-achị ya awa ime ihe o mere if ya chi does not support does not agree with any evil plan meted against you you will live long and grow grey hair ihe inu apụtara mana o wutere m na ụmụasị igbo eriri ụnụ rie ụnụ front and back ụnụ amụrụ nkụzi omenala igbo gbanụ ime igbo mara ihe ha mere medochi gị ịgbara nkịtị ka erie gị onye ụdị ọnwa na-egbu uwe ọnwa onye ofeke onye chi ya onye adịghị chukwu ihe dị n'ụzọ ya ịchụkwu ihe so n'ụzọ gị ada aka gị dị ọcha believe me onye si ndịcha ajọ mmụọ ajọ mmụọ ejekwukwu ya ịghọtara ya ịpanik na ka m gwa nke bụ eziokwu ọ bụrụ na mmadụ si na ya asendịrị ajọ mmụọ against onye ọbụla mana gị na chi gị ekwu ị na-echukwa chi gị onye ihe ụdị ya na-egbu uwe ofekene onye nwụrụ mmụọ na-echekwa ya mmụọ na-echekwa ya bụ ọkwa mmụọ ndị ụka ọbịa inowai ehe n'aha jizọs ama echekwa ha onye na ndị these leaders of the churches hmm, ha ya ejirikwa gịnị ha ga-eyirikwa m ijego apron yiri na ọ na-echekwa gị mana ndị isi ụka nwere bulletproof cars ha na-eyuzu nwee sekuriti and bodyguard you know why ha ma na Jizọs ama echekwa gị yes ama echekwa gị because na ọ mmụọ bịara abịa Jizọs ndị ụka ọbịa is an altar yes mana ọfọ oh, ndị anyarị mgbe anyarị be ha ọ oh, bụrụ ọfọ son of Africa so ị bụrụ onye Afrịka na-eche ka Jizọs spiritual spiritual altar bụ Jizọs eriri eri and akpa gị pụọ n'ụzọ ga-akpa onye ọzọ ịghọtara ya onye kpatara ya so na na ọ bụrụ na ị nidiri indigenous spiritual forces what me anywhere ị need indigenous spiritual forces mmụọ dị n'ala afrịka maka na mmụọ onye a ga-edughị mmụọ si n'ala afrịka onye a dughị mmụọ mba ike mbute maọbụ mmụọ si india maọbụ ihe niile teta ọ bụrụ na ha na gị na indigenous spirit and forces are standing tandem ha ga-awọk ya back send ya back to the <laughs> ịghọtara ya ọ bụrụ onye asị ya nwụọ nwụọ ịghọtara ya hmm. ọ bụrụ na ị na-ejikwa mmụọ be nna na ị na-ejikwa mmụọ their spiritual forces ya spiritual altar enwere mmụọ ọdịnala ya altar that speaks for you believe in me before mmụọ bụ nna abịa mee attack mmụọ niile anwa gị na ha mbara line ị na-ejikwa agba ha okirikiri you cannot attack whoever that maybe somebody that belong to Gochitu on that temple. It's not possible. You know why? More the Buddha temple will always circle the person. So if you have any reason to touch the person, you must come and convince more why you should touch the person. Yes, Ghana don't ever So you must go and tell the more why you should touch more na temple. Onye onye na-achụ aja na temple you must tell them more convincing understand mgbe ị e bịaziri mmụọ agwa gị na ọdụrọ possible a ga-enweriri ka mmadụ ofu at <laughs> ka mmadụ ofu at ọ bụrụ na n'ịbụ lesen iwe mejọ ịma na na our spiritual level determine our spiritual ranks ịghọta na mmadụ che n'iwu ofeke ọ maraghị ọfụma ịghọtara maka na ịmaga na onye onye odogwu adịghị eme mkpọtụ nke na odogwu abụrụ gị anyị na-emekọtara ya na onye a wee jee na jegwu DPO for any reason complain ihe ọbụla onye DPO o wee send ya o wee DPO eh, wee send ya lieutenant ya ụmụ rank and files those ụmụ inspector sergeant and last corporal and whatever hmm, those corporals to you to come and arrest you maybe because of uh, ihe enwere isi maybe two fighting <laughs> so ndị ahụ osendịrị ndị na nka faiz osendịrị wee beje na ya adres o wee bụrụ na iwu general ma ọ na-ewu what we happen na <laughs> ewu go back to oga gwa ya na onye a bịara ịbụrụ n'ugwu odogwu n'ọkwa ekonel ọsọ <laughs> ịghọtara ya so naanị ifunye na dpo mana o nwere ike dpo ọ bụrụ dsp ọ ọkọ dị nke dị ibara nsi ọ ya asịje sọrị ọgarama ya dị sọrị na ya aghọtara dị sori ọfụma instead obule m onye sedịrị ya <laughs> ịghọtara ya so ihe dị na ya bụ na onye ahụ abụrụ ka isi kwado onye akpatara na ị kwesịrị ịkwụ ka nwoke si akwụ ka spiritual forces wee na-eso gị because those ya spiritual forces means ya rank wee you are ị na-echukwa ụmụ mmụọ niile ọkwa gị na-agbagote na mmụọ ịghọtara ya so dị ọkwa ha a na-agbakọtara onye na-ese ndị mmụọ ajọ mmụọ ka ọ bịa mee ha taa ka a mara ka isi kwado ọ marakwanụ ya lebụ ka esi wee kwụrụ na mmụọ dị ose ndị je ihe a ọ bịarụzie ka o meghara ese ọfụ na na-ejiri ọnwa adịba eme mgbọrọgwụ obodo ga ebe dị mma adịba nwa adịba eme mgbọrọgwụ ọfụna karịrị egwu ịghọtara ya so onye na-achị kọwa na nkịta ka ngwa ụgwọ ntara mmadụ ka ngwa ihe na-eme na mmụọ esipụ ka m chọrọ igbu gị ha o ka iyi spiritual forces gị mmụọ ikwu nne gị chi onye ụwa gị na mmụọ niile so gị mmadụ eje na be dibịa si ndị ajọ mmụọ ba oles na igbo onye na-egbu mmadụ oles na israel aka bikos na onye na-agwọ ọgwụ na-esi ọgwụ ala ọ bụghị a na onye na-egbu mmadụ n'ibu onye na-akwụba aka gị ọtọ mana mmadụ chọzie ka o megide gị ka o sendị eleghị ajọ mmasị na ọ ya aba ịnọwe ajọ mmụọ ahụ ọ ga-esendị wụkwa spirit o mechaa dị invocation nye di command ọkwa spirit ka ọ ga-edu ya ịghọtara ee so ọ bụrụ na da spirit ya gwa spirit ya abịakwa ọ ji abụkwa anada spirit ndị nọ for you <laughs> ọ na ọ dị ka ị na-ayịpụta nkịta ise ndị ekọpụra ọ wo or 2 almost the same mana now if una that RS will never be perfected a ga-echi as hand ma ọ bụ onye si aja RS onye si RS leader na ọlụ gara ọ dị o spirit ya ụmụ ada onye ọnwụ na ọnwụ a na-egbu uwe ofeke na ngwa gị ibu na na ofeke mgbe e nke ụkwa Eh, mana ịkpụrụ ka nwoke si akwụ onye a projekti enu projekti ya na ọ bịagoro mit ayon geti biko ka ngwa gị ekewe eziokwu ọ bụrụ na ịma ọka how things work chi onye ụwa gị ya ancestors ya ezumezu is the spiritual altar that speaks for you they all round you yeah so onye ọbụla bịaranụ ka ọ bịa chọọ ihe ọ ya eme gị ga-ebukọrọ ụzọ deal with those mmụọ bịa complain asị ya stop there what is the problem ọ sị na ị bịara ka ị bịa bụrụ onye na-etu a ọ sị gị kere ihe o mere ebe egoro ikpe ana m agwa gị eziokwu ikpe arụ obere mepụta aha ikpe gosi ịlaịdịn ọf their protectors that their protectors ịlaịdịn ọf even the higher altars ihe ọnọdụ ka adịrị akpọrọ gị ikpe through fighting ọ bụrụ na iji line up ndị legal luminaries and sons <laughs> na line up <laughs> ọ bụrụ onye ji akpọta lọya chajambel ka ọ bịa kpere ikpe ebe ọrụ ha agba ọsọ yes mana mmụọ niile agbaruo okirikiri anwa ga-ebido jụba ajụjụ and put start putting defense why nothing will happen to you yatago bido na chi gị ndị ichie ezumezu altars that speak for you the entities of powers and ndị ichie and the the, deities ikpe agha na-emigbo ka ngwa ngwa ntịrị mara ka ngwa gị mara onye ọbụla aka ya dị ọcha bụ ezigbo onye ọdịnala arụsị ya na-egbu ya yes onye arụsị na-egbu uwe ofeke ife a na-ese ndị arụsị kpam gbapụ egbe onye arụsị ga-egbu pawa ozugbo owe ofeke ịnụ tie tie tie tie tie tie three obi obi obi ọnwụrụ ofeke ka ọ bụ yes ọgwụ yes i keep saying it zuru ọgwụ not ọdịnala ọ bụrụ na ịchụkwa chi gị na mmụọ niile so gị ibild ihe mkpọrọ personal relation bụtụ ụmụnwụ naanị ile abụrụgo anya get gbaa onye ọbụla chichara ihe ọjọọ ga ebe gị onwe onwe onye chere ihe ọjọọ nwe ọdachi ịghọtara so ọ bụgo na mmadụ bịara ezampụl na mmadụ chọrọ imegide gị ịmụrụ na onwere mmụọ ụfọdụ ajọ mmụọ atọ nga ọdị n'ọnụ mmadụ na enwere ajọ mmụọ yes ajọ mmụọ eze ndị ajọ mmụọ anwa nwere spirit eji wee bak abụghị m gị na-enwere mmụọ for the light region and for the uh, dark region ese ndị anya bụ mmụọ anwa ihe ọ ga-eme wụ na ese ndị dapụ mmụọ ihe ọ ga-eme gị ewu ese ndị dapụ negative mmụọ eme ihe ọ ga-eme ihe negative mmụọ a ga-eme wụ na ọ bịa eprojekt ya ya ọ bịaruo omitie mmụọ ndị dị mma si from megide from ya own side mmụọ ndị a si dị mma si from ya own side bịa they will now start defending you why this is one onye anwa zuru agba eme zọtara ya ha bedo bedo why this is one onye anwa zuru agba eme n'ebe ị nọ zọtara ya then ebido kpewe ikpe dị ya kpewe ikpe dị ya can last even to the supreme court ikpe can last years ị bụrụ onye na-echukwa chi ihe ọ ga-emewo onye abịa checha ihe ọ ga-eme ihe emenụ ọ bịazie mmụọ abịa nye gị signal ihe ọ ga-eme ka m gwa gị eziokwu ọ bụrụ na ịbụ onye nwere ọlta that speaks for you mmadụ ji tụọ na arụsị ihe ọ ga-eme aida na eke bịakwutere na nlọ aida hmm, na eke bịakwutere na nlọ ma ọ bụ na nkịta bịakwutere na nlọ ịghọtara ya ma ọ bụ na mmụọ anedali bịakwutere na nlọ eburu onye na-afụ ụzọ ụdị ihe na-etinye n'oche ụdị nna si mba ndị eju ese ụtarị ya data ihe ndị a kpọrọ kịta reprezentị onwe ike reprezentị na onwe mmụọ na-anaghị ihe onwe ike ọbụla ọmụ nwe ike ya na ndị ichie onwe ike disi ọnwụ na eke onwe ike reprezentị na arụsị nwere arụsị bịaranụ ịtago ihe arụsị a jibere bịa ka o gosi gị ka ihe ju ese ịghọtara ya ma ọ gị bịa gboro ha anụ chụọrọ ha aja na eburu onye na-echukwa ihe tụ n'ụzọ gị ọ bịara ọgwa gị ihe dị etu a na o nwere onye detụ n'afọ bụrụ onwe onye na-achụ ọchịchị sendịrị ọnwụ den ihe dibịa agha arụ ndị ọrụ ugbo ije gbuoro arụsị anụ o gbuchara arụsị anụ ọtọ ọnụgharịa that that eh, emeo call back to life nullify ya that eh, ihe agha ga-esendị that arrow chee ya ihu ebe ọzọ na-ekwu now mana ọ bụrụ na aka gị dị ọcha ihe a bụ ihe ọ ga-eme mana ọ bụrụ because na mmụọ nsọ gị ya abịa bụrụ dabịa gwa gị na ekwe nkata ọjọọ onye na-edu akpa mana gaa wọrị na ha nọ in control ị gaghị zụrụ onwe ike ịnọkwa nakwa chukwu mmụọ si dị maka na aka gị dị ọcha yes nwa ọka edugo ọfụma especially mgbe aka gị dị ọcha mgbe mmadụ na-achọ ka o megide gị maka enweghị mmadụ kpọkuo mmụọ ga-asa gị lọtara ya down mana ọ bụrụ ofeke ofeke enwere mmụọ na-edu ya ya adat aro threat nwere ihe ya akwụsị ya ịghọtara e ya nwere projekti ya anaghị ihe ya kwụsị ya maka na nwere mmụọ na-echekwa ya esa ka mmadụ ga-atụ ọ bụrụ na na-efu onye amị iwu mejọ ma kọnel ọ e, mmadụ ga gị na ọ ga-enwe na ọ ga-enwe soja na ya ọ bụrụ mmadụ ga-agwa gị ọ bụrụ na ọ brigedia na mmadụ ga-agwa gị na na-enwere bodyguard ndị amị na pie ya so ị bịagoro you have to deal and uh, pass through those security guards maka na ọ leader ka ọ bụ ya leader now mgbe gbaziri etu ọnwa mana imechie ọ bụrụ na mmadụ sendịrị ụmụ agboro abịa kpọrọ gị ụmụ agboro na na brigadier general na-enwe bodyguard ndị amị nọ na be gị na run <laughs> They will not affect that uh, that uh, direction anyhow. They will not carry it out because ndị Igbo tokwu ịghọtara ya mana ọ bụrụ na abịara ọwụwụ na n'ofe keke nwere nke pasta na ha nwụrụ mbiaka mbiaka ịghọtara ya so onye na-achị kwụwa ịtụzi n'ụjọ mmadụ nwere ihe ọ ga-eme gị aka gị dịghị ọcha mmụọ gị na-eso you must have an altar people mmụọ gị ọ dịrị ọnụ ala ike ịchịkwa mmụọ ikwu nne gị ọgwụkwa ndị so na ndị Imo steeti ndị eriri eri ndị ji ebupụcha ụmụ mmụọ nna befa den hmm? ọ bụrụ na ala enweziri ike asị na enwere ebe ụmụ na e onwe ozi ebe agbara dị na e onwe ozi onye na-echukwu ya na ndị egwu nne gị niile na-ejewachara ha ụka na enwere ihe niile bịa na tempụl anyị ga na-ebe akwụ ụmụ mmụọ n'ọhụrụ ya bi ha chukwu aha ịghọtara ya mana ọ bụrụ na ụmụ ihe ndị a na-egosira bụ ụnụ jee n'ekwu mmụọ bụ ụnụ ya ka a chụọrụ gị aja mana ọ bụrụ na ị nọ ebe tara aka mana ị nwere ike ịbịawo then we can present you ghọtara ya nrọ gị na mmụọ ga-akwụ maka ọ bụrụ na ị mara ihe a na-eme were mee ihe a na-eme ịghọtara ya onye ka nna achịkọwala gị agbaji na nkịtị build bridges alliance with mmụọ so that onye ọbụla jere ije chọọ gbuoro emeka ngwa gị onye ọbụla nwee ike sị na ya na-ese ndị ajọ mmụọ gboo sendịcha ajọ mmụọ onwe nwere ike gbuoro ya ihe ọbara wee sị ya jebe kwezie ya nkwa mebi ihe ọ ga-enye na ọ bụ na o jebe ezepụt kọm nada ajọ mma ose mana ọmụozi na agụ nwere onwe ukwu onye na-achụ aja ihe mme mmụọ ndị ya na-achụrụ aja ihe mme wisi blọk onye nke akwụkwọ onye nke anyị ịghọtara ya insist na onye ihe na-eme wuo ofeke na-echugbu ihe dị n'ụzọ gị ka mmụọ be nne gị the forces niile si ikwu nne gị na mmụọ niile dị entities of power si ikwu nne gị ka a kwutoro gị maka na ihe na-esi na nke onye akarịa ihe na-esi na nke onye akarịa ịgbaji na nkịtị yes kwadịrị gị mma maka dịka m kwuru ndị e nwere ezigbo mmụọ nwee ajọ mmụọ ndị ajọ mmụọ na-agagharị sike hụ tiri na-agagharị achọ onye ha ga mana asụ onye agha adọgbu onye akwụrụ ka nwoke si akwụ onye nwe ofeke maka na oke a nyere ihe onye mụ anya onye nwe ofeke a mụrụ anya <laughs> mana onye bụ onye kwụ ka esi mmadụ si akwụ ọ ga-amụ anya ọma bụ ofeke ụfọdụ ihe agha eme ya maka na ejiri ọnwa adịbịa eme mkpọrọ ka m kwụsị ebe a inwe ajụjụ na ihe a nkụwa taa ihe meseji bịa tata to motivate you gwa gị ihe ị kwesịrị ime ka e kwụsị ịtụ egwu fie nọ ịbụrụ onye na-atụ egwu ịnọ n'ọtakara atụ egwu na mmadụ wee gbugbu gị mara na ibidobara as long ị na-achụ anya na-echukwa ihe dị n'ụzọ gị ihe na-echukwa ihe na-echukwa n'ụzọ mmadụ abụrụ sọ ego maka ọtụ ndị mmadụ bụ ego ego ego ego mbute oge mbute onye a na-achụ ego a na-enwetakwa 3 square na-enweta ego o ji eri nri ego o ji egbo mkpa mana ya wụ ụzọ nwunye m na onwere ego gola pụgiri onwetara ego wee go chi ịwago bụrụ ihe wee anya ukwu ya mana ime ozi na aja ị na-achụ na chi ji wee na-echekwa gị protekti ịmụọ na nchekwa dịgara ọnụ ogogo gọọmenti gọọmenti ya gwaghị na to provide security is very expensive so na gịnwa na onwe gị bụ onye ọdịnala na-achụ aja ọ ya own security ka ị na-ebild because ị na-ebild personal relation among the spirits onye ga-akụ ụwa ọgwụ na onye na-agasara ga-enye ọ bụrụ mmụọ ka o ji baak ya mana gị nwere mmụọ mmụọ gbasisi mmụọ ọgwa nne onye na-echi na ọta one negative ọta one evil ọta wee na-amanipuleti gị ọbịa ka ọ bụrụ na o nwere ọta osi na ose ndị negativity from his wicked ọta then ọbịakwa omitie positivity ọta that's just for you <laughs> mana ebe ọ ga-adịrị ndị nje ọbụla ọbịa na ụlọ nwere ọtara ekwu maka gị aka wụọ so inwe ajụjụ na nkụzi asend message na WhatsApp 08057837672 I repeat 08057837672 ị na-echa vidiyo ihe ị ga-emere onye fọ n'anya bụ tụsa ya <laughs> maka na by so day must have saved lives o nwere onye na agbara ụwa ya ya na mana ọ bụ na ise bụ meseji ya ise dị meseji ya ọ gụsịa ya obi esie ya ike ọ mara ihe o kwesịrị ịma o mee ihe o kwesịrị ime ka obi sie ya ike ya ga-esie daalụnụ